escucharon, quiere escucharon, quiere quiere quiere Okay, yeah, man. Yeah. Yeah. yeah. Actually, you're from, uh, you're handling your from, sir. Eh? Chief, because any time I think I'm back, I tell you about Lagos. Because that's young this aqua. I will read about Lagos. Chinedu or Formata, onye na-ede fọmụ n'asụkwụ Igbo, ya bụ onye nnabatara. Tupu ya asụ na mba otu ọwụ nkwuo ya okwu m ada ọ tọgbọ atọgbọ n'ala igbo ga-echebe echiche na ekpere ekpere anyị na-ekpe n'ugbu a maka mba niile ịkpọ aha ha n'igbo ikpe obodo abịa na-akpọ anyị igbo na-eti biafra ama mgbe anyị ga-edozi ihe a ka anyị ghọta onwe anyị highness ẹsẹ̀ pọ̀ ewu. Yeah, that's what I'm going Hofman. goed. No, no, no, no, no, no, no. People give me a bankem, bankem. Many an anken biko. Cha cha cha, ibo kwenu. Cha cha cha, ibo kwenu. Erugu kwenu. Ebonyi kwenu. amaka omenala igbo amaka asụsụ igbo amaka enwere ife dị iche na ndị igbo na ndị yoruba ife dị iche n'oge gara anyị aka ana m eji ohere na-anabata agụọdị niile mere ebe a n'aha ndị ewu a na-ekelekwa ha atachita onwe ha ọwụwụ Emeka biko onyeisi ụmụ nwanyị Naijiria maka okwu nnabata tupu onyeisi oche ekpobu ya na-amalite ndị ọzọ na nkenke na nkenke ka ọ sị na-aga biko ka anyị na-emebi azụ gị were cham cham cham cham igbo kwenu Why? Why sorry? Um, ana m ekele onye isi ndị Igbo, our President General, Chief Emmanuel Iwayo, aha Ijejema. Na-ekelekwe onye isi oche Prọfesọ Abụzia, na-ekelekwe oke osisi ndị Igbo, Fada Jelo, na-ekelekwa onye spika Prọfesọ Babudi Harris. Ngay giờ đêm qua, à, General dạ, dạ. mà Paris Ihenkire. Wanampeka nyumba katika nyumba huu asụsụ anyị na population anyị na-ereduce. Nke a dịka nwa anyị nwere aka na ụwa ha abụọ na-aga jikọ onwe ha ọnụ na-achọ ifulata anyị ya maka iji wee pụrụ ntụtụta si na anyị ama mgbe ka nke ahụ mere. ememe a na-eme taa bụ ememe a na-eme united a na-akpọ united nations border council ya ụbọchị ụwa niile na-eselebreti ibe nne anyị nọdụ ndị ịwa kemgbe ahụ ise na-esonye n'otu a na hụ na anyị na-anọchite anya ndị igbo na-eselebreti border council ndị eze ndị eze ọ bụrụ elders títí yẹ bá tó mẹ́rin aláì náà dá ọ̀hún pèjì ní ẹ̀. Bí ẹ̀sà yẹn wọn àtọ́ mọ̀ tọ́, lẹ́yìn ọ̀hún wọn yẹn mẹ́rin dáadáa, láwọn ẹ̀wọ̀ tó ní mú nù ká. Ọ̀rẹ́ máa ń yá nínú mọ̀ràn apá yìí sì fún mi yìí. Ọ̀dọ̀ tó ń fi múná yá ìpínyà rẹ̀ ń pa fún nù káta, ẹ̀ tẹ̀lé rẹ̀ mú nù bẹ́ẹ̀. Ọmọ ayé ẹni ní kúrayò ń tẹ̀ta. Nasiye ujiye tolelema. Biko ntozo nonga yana kyo yana kyo. last year in December, last year in December, I ran Lagos. I ran but I'm not going to be able to Obìnrin bẹ́ẹ̀ ní bọ́ọ̀lù ló la lápapọ̀ sí ẹ̀ wọ́n kọ́kọ́ náà hàn dàgbà ọ̀hún náà hàn mẹ́rin bẹ́ẹ̀ àwọn ìjàgbá mọ̀ náà wọ́n fẹ̀yẹ̀ jẹ́rẹ̀ la wọ́n bẹ́ẹ̀ Thank you, Unganga, Panya Muyo. Uh, ejima wò ne kele ne kele pe tu kele hana rɔ nadiwo yɛlɛ nadiwo ne wo nya nɛga ɛtutu bɛ bɔ zu gbira to tibi bikɔ asɔrɔ kpema awi bo ne mɔ Nigeria Nigeria ju yi bɔ ihe n'oge si wete. Thank you. Deus nos am commander, training and doctrine command. I'm Ken Donji for an army. I have not uh, really, really retired because uh, I found myself in, involved in a lot of activities. From uh, Partners Track, which is policy uh, research. Omenelakwana, I will go here now. Oh, O nwere nke ọ gbabitụrụ ụkwụ, o ji ụwa omenala okwu n'asụsụ Igbo, ya ahụ ọnịnị. okpukperechi okpukperechi ndị Igbo ọ ga ya wụla gbabidoro ụkwụ okpukperechi ndị Igbo which we call ọha ọ ha the key issue ekwubu okwu ya here na asụsụ eji mma mmadụ ji aba uru one na nke mbụ mmadụ mụta asụsụ e, nne na nna ya ya aga m ịgụ akwụkwọ na skuul bekee o ji aka ibe ya akwụkwọ ahụ maka ndị ama asụsụ nne ha na nna nke abụọ afọ mkpọgbu ebiji ji okokoro nkunu ma dịka bbc mbakawa anwụrụ mmanwụ adị m ndụ na-ekupu ume ekusi ya ike siga na igbo oyibo oyibo tinyere m na mkpọrọ ejecha m nata anọkwa m igbo kacha mma enwere obodo dị ka igbo ọ bụrụ na onye igbo kọrọ gị aka ala igbo nwa mma ha ọ maara mụ na gị hụrụ ala igbo nwa na mara m osisi ọ nọ na mahadum steeti Imo na-eti ịgba na ngalaba ọ ọ filosofi <laughs> ọ bụkwazi onye nọkwarala n'isi maka Center for the Promotion of Igbo Language na mahadum steeti Imo biko kụọrọ na ya aka ka ọ na amara ntorobịa Bangala, Professor Deru. izu na ntị ọjụ ụmụ m gwara na a na-enye m award. asị m wetere 50,000 naira uh, ndewo sir ndewo prọfesọ Jerome ndewo go on. Mana na Biko kpola ya okwu n'aha Ndị Igbo sụwakwa n'Igbo. Ndị Igbo sụwakwa n'Igbo. N'ihi gịnị asụsụ bụ ndụ mba. Onye ya gịnị n'ihi obi pụrụ anyị kpụwo nke wụ na ọnwa anyị nwere anaghị enwe nkwụsị ee ana m ekele ndị aiwa ana m akwado ihe niile ha na-eme na-arịọ ka ndị Igbo niile nyere ha aka nkuzi Chinedu Ọfọmata kọrọ ya ka biko ọka Nwachukwu laghachiri azụ mụ na ndị m na-eso wee na-ekpokọnete na ka akpa ehm, site n'aka nneka ebere anyị ga-ezite ụlọ ozi ka adị unu mma n'obi ehm, isi ike ehm, dewonu emezie mmewe nọmba gị kwa ọ dị mkpa anyị ga na-eme ya nkenke onye nnọchite anya bụ uche ogbuagụ ọ nọ anọ n'ọgbọ maazị antoni osuji onye nwa ga-anọchite anya ọnọbụ uche oguọbụ ndewo onye ọzọ anyị ga-enye nkwanye ugwu ahụ mike ejeagha nwafọ igbo na-eji egwu eti ịgba na-enye nkwụsị, na-akwalite asụsụ na omenala akwụkwọ na aka ebe a biko ejaghị asị jaa mma na ndụ anyị na-aja ejaghị mma na ndụ biko nụ ihe a ndị a mere taata amaka igbo women assembly ka a na-elotenụ ndị rụrụ ọrụ n'ala igbo na alụ ndị Igbo kwenu Igbo kwezienu a sị na onye nna ya zuru oshi ọ na-ejikwa agbalị ụzọ ọ agwa m na m na-abịa ebe a taata na eji abịa sị ngachi ike na egwu adụrọ na ya ka eji njọkụ ga-anọchite anya ya Bishọp Anthony JB Obinna ọha marala onye ọgwụ mara ọrụ ọrụ na ọrụ ọrụ rụkwa na-arụ ihe gbasara odenigbo asụsụ Igbo na ndị Igbo na-atọ ya ụtọ nke ukwuu a ga-eme ka ọ nata ozi a and eh, sure dịka o si eme ọ ga-ezikwa ozi bato lọlọ na ndị otu ya ndị na-enyere ya aka ozi ya n'ozu a ga-eme ka o ruo lọlọ aka ndewo atụrụ na achọla ọnụ karịa na ya na so anyị sịkwa ka anyị bịa kedu unu maka ya wụ ugwu unu kwanyere nne m na-asịkwa na unu gawanụ n'iru n'ime ka asụsụ igbo ghara ịmụ ndewo ịgbanyela anyị ọma All right. ọ eh, bụrụ na ị nọ ebe a, ị nwere ndidi, kụpụrụ onwe gị aka. Kụpụrụ onwe gị aka, kụpụrụ onwe gị aka. Namune, ada wọn ẹ̀dọ́ nneka timizie na-echeta maka ịfụ na asụsụ Igbo